mkpughe isi nke iri na abụọ e wee hụ oke ihe ịrịba ama n'eluigwe nwanyị nke egbokwasịworo ya anyanwụ dịka uwe ọnwa dịkwa n'okpuru ụkwụ ya abụọ ọ na-ekpukwa okpu eze nke kpakpando iri na abụọ n'isi ya ọ dịkwa ime o wee tie mkpu ebe ime na-eme ya a na-emekpakwa ya arụ ịmụpụta nwa e wee hụ ihe ịrịba ama ọzọ n'eluigwe ma lee oke dragọn nke na-acha ọkụ ọkụ nke nwere isi asaa na mpi iri na-ekpukwa okpu eze asaa n'isi ya ọdụdụ ya na-adọrọkwa otu ụzọ n'ụzọ atọ nke kpakpando nke eluigwe wee tụda aha n'ala dragọn ahụ wee guzo n'iru nwaanyị ahụ onye gaji ịmụpụta nwa ma o wee ripịa nwa ya mgbe ọbụla ọ ga-amụpụta ya o wee mụpụta ọkpara bụ nwa nwoke onye ga-eji mkpanaka igwe zoo mba niile dịka atụrụ e wee pụnara ya nwa ya ahụ laa n'ebe Chineke nọ na n'ebe oche eze ya dị nwaanyị ahụ wee gbalaga n'ime ọhịa ebe o nwere ọnọdụ edoziworo site n'aka Chineke ka ha wee zụọ ya n'ebe ahụ nna ụbọchị atọ na ọgụ atọ agha wee pụta n'eluigwe Michael na ndị mmụọ ozi ya bụrụ agha megide dragọn ahụ dragọn ahụ na ndị mmụọ ozi ya wee buo agha enweghịkwa ike ahụghịkwa ọnọdụ ha ọzọ n'eluigwe e wee chụda dragọn ukwu ahụ bụ agwa ochie ahụ onye a na-akpọ nso na seta onye na-eduhie ụwa niile mmadụ bi a chụdara ya n'ụwa chụdakwa ndị mmụọ ozi ya ha na ya mgbe nụ oke olu ka ọ na-ada n'eluigwe sị ugbu a ka ọ bịaworo bụ nzọpụta ahụ na ike ahụ na eze Chineke anyị na iji isi nke Kraịst ya n'ihi na achụdara onye ahụ nke na-ebu ụmụnna anyị ebubo onye na-ebo ha ebubo n'iru Chineke anyị ehihie na abalị ndị ahụ wee merie ya n'ihi ọbara nwa atụrụ ahụ na n'ihi okwu ama ha ha ahụghịkwa ndụ ha n'anya ruo ọnwụ n'ihi nke a ka obi na atụ ụnụ ụtọ ụnụ eluigwe niile na ụnụ ndị bi n'ime ha ahụhụ ga-adịrị ụwa na oke osimiri n'ihi na ekwensu arịdakwuruwo ụnụ na-enwe oke ọnụma ebe ọ matara na o nwere naanị nwa oge mgbe dragọn ahụ hụrụ na a chụdara eri n'ụwa o wee sogbuo nwaanyị ahụ bụ nwaanyị nke mụpụtara nwa nwoke ahụ e wee nye nwaanyị ahụ nku abụọ ahụ nke oke ugo ahụ ka o wee febaa n'ọhịa laa n'ọnọdụ ya ebe a na-azụ ya otu oge na oge abụọ na nkera otu oge ka ọ pụọ n'iru agwọ ahụ agwọ ahụ wee gbupụta mmiri n'ọnụ ya n'azụ nwaanyị ahụ dịka osimiri ka o wee mee ka osimiri ahụ bupụ ya ala wee nyere nwaanyị ahụ aka ala wee sagha ọnụ ya lodaa osimiri ahụ nke dragọn ahụ gbupụtara n'ọnụ ya dragọn ahụ wee wesa nwaanyị ahụ iwe wee pụa ibu agha megide mkpụrụ ya fọdụrụ bụ ndị na-edebe ihe niile Chineke nyere n'iwu ndị na-enwekwa ama nke Jizọs